adekunle muyiwa 39 years ọ bụ onye ogun steeti enwere ezigbo enyi ya nwoke ya na ya na-ayị kemgbe ha pere mpe bụ idowu ebel onye bịarụ n'ebe obi wee sị ya nna dị ka ezigbo enyi nwoke enwe ebe nchọ ka iduje m ozi ya bụ muyiwa adekunle enweghị ihe ọbụla o rụba ajọ ihe enyi ya nwoke a nwere ike ime ya o wee soro ya wee jebe ozi ahụ on 10th of November 2022 oge ndị be ha negideziri anya o wee bụ na afụghọzi onye enunwa diọkpara ha bụzi oluwaseyi adekunle wee gbaru wee jebe na nke ndị uwe ojii wee gwa ha na-ekwe ihe na-eme ndị uwe ojii wee malitezie ịchọ ka ha ga-esi wee jide ndị megasịrị ihe enunwa emesịarụ oge ndị uwe ojii na-ajụ ha wee chọpụta na enwere onye ya na muyiwa so wee pụ a na-akpọ idowu ebel ha wee dezie wee jide ya bụ idowu ebe wee jụbazie ya ebe ya bụ muyiwa adekunle nọ wee bụ na egbugo muyiwa adekunle idowu ebe na-akọ wee na-asị na enwere ofu pastọ gwara ya maka otu nwa dibia; na afa pastọ ahụ bụ pastọ felis Ajadi onye gwara ya na nwa dibia nụnwa bụ onye nke na-agwụkwaziri ya nwa ọgwụ mana ya bụ nwa dibia bụ onye nke ndị polisi ejidebe kịta maka na ọ gbawago ọsọ o wee bụ na nwa dibia ahụ kwere idowu ebel nkwa wee sị ya nwoke ọ bụ na ya m ahụ ndị mmadụ na aga m enye gị 200,000 naira nwa dibia ahụ wee were advance of 80,000 wee nye idowu ebel emesizialụ idowu ebel wee kpụrụzie enyi nwoke ahụ bụ muyiwa adekunle wee jebezie na ugbo nke Clement Adeniyi na ugbo ya ahụ ka anọzi were gbuo onye enunwa maka na aka Clement Adeniyi sokwazi na ndị gburu ya bụ Muyiwa Adekunle oge ha gbusiziri onye enunwa ha wee bọrisicha ahụ ya wee wepụta ihe ndị ahụ nwa dibịa si ha wepụta nke gụnyere isi Muyiwa obie aka ya na abụ na ụkwụ ya ka ha wepụtasịsịrị ihe ndị nụnwa ha wee wejeri nwa dibia ihe ọsị ha weterie onye nke ga-enyezi ha balansị fọrọ afọ bụ 120,000 naira ndị uwe ojii nke owode yewa divisional headquarters nke ogun steeti abụgo ndị jidesiri mmadụ ịtọ nụnwa ị na-afụ ebe a bụ ndị aka ha dị n'ọnwụ nke muyiwa adekunle nwụrụ ndị nụnwa gụnyere pastọ felis ajadi Clement Adeniyi na Idowu Ebel ndị uwe ojii kịta anụnwa anọrugo site n'aka onyeisi ha bụ Commissioner of Police nke Ogun steeti bụ Lanle Bankole onye nke si ha na asịkpọrụzie mmadụ ịtọ ọnụnwa bụ Pastor Felix Ajadi Clement Adeniyi na Idowu Ebel ka ejebezie na Homicide Unit nke State Criminal Investigation Department ga-anọrọ ebe ahụ wee jụtọpụ ha ajụjụ gbasara ọnwụ Muyiwa Adekunle tupu e wee kpụpụzie ha ụlọikpe biko onye ahụ ị na-asị na ọ bụ ezigbo enyi gị nyochakwa ọfụma mara ebe ahụ ọ na-asị gị ka iduji ya ozi marụ ma ọ bụ ebe ya nọ wee zute ọnwụ gị dịka Muyiwa Adekunle si onenunwa wee zute ọnwụ ya n'aka ezigbo enyi ya nke ọ fụrụ n'anya na onye ọ tụkwasịrị obi na ọ gaghị eme ya ihe ọjọọ